You no get work, you follow others, they complain about it at home. The cocoa can a package tower, your eyes on. It's, it's, it's by me on the Obi up by one. One, one, sure. Hey. I'm with. package yourself in front of people wey go help you wisdom no go kill me o. Oh. You go talk about me quite money. If you're a shit, but you too jolly. Bro, son, it's not funny as I don't get better jump body. Speak loud, no they down body. I know, on Abanya, I know East, can I call Mali? Oh, good woo, but you want package. Face front, you want manage. N L E K A. Wise up, Chenny Jebbe. Me bono, when you need help, no the phone bus when you see man. See, look when I'm bobbing, but I need more maybe Go no get, no the fumble, no the no the feel like it, but Broke boys boss with the fake life and the boroko mana bena gbagijulọ go but everywhere red na shaka so baka kama ti ga-ebute onwe gị na na so ga give away go feel issue mana esi mba ịchọleke n'okporo make everyone dey hype you na-ekwu mele ọnụ mele iji solo ụmụasị dị minu na-akọ n'ụsọ ọnụ ịjụ ife na alụ nwanne ka isolo ọgbọ ga-eloba ọlụ ọbụla emechafe give away the money na-aba na ibulu ọnụ mini mini mani mo nna bido kịta anyị really never know before go papa carry me go if you go collect nweta something na your wallet okwu daa no go dey shake ọsị gị nwe ike n'ọma ntesị gị aka nwa afọ ka na-agbasị gị ala

melelele ọkwa gị first class